ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezinwanụ na nwoke obichukwute na ebere chukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị baptizim mishonari Association nke mba afrịka gbaa ọ bụkwa site n'ime olugweru nke dị n'ime obodo na Ọyọ steeti naijiria ka ozi ọma si erunu nso n'oge dị ugbu a ka chineke gozie ọnọdụ ya n'ụbọchị nke taa nyekwana anyị ngozi pụrụ iche na nghọta nke ya zụ mkpụrụ obi na anụ arụ anyị dị ka osi kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ileba anya na akwụkwọ nkasi obi dịka anyị si eme na oziọma na akwụkwọ joshua ka anyị ga-enwe ihe mmụta n'ụbọchị nke taa akwụkwọ joshua isi nke mbụ amaokwu nke isii wee na nke asatọ ka m ga-agụ akwụkwọ joshua isi nke mbụ amaokwu nke isii ewuelu na nke asatọ ọsị dị ike nwekwa ume n'ihi na gị onwe gị ga-eme ka ndị a nke keta ala ahụ nke m nwụrụ na ha iyi nye ha naanị dị ike nwekwa ume nke ukwuu ilezi anya ime dị ka iwu ahụ niile si dị nke mozes bụ orum nyere gị n'iwu ewezugala onwe gị na ya n'aka ndị ma ọ bụkwa n'aka ekpe ka ị wee nwee uche n'ebe ebe ọbụla ị na-eje akwụkwọ iwu agaghị apụ n'ọnụ gị kama ị ga-atụgharị uche n'ime ya n'ehihie na abalị ka ị wee lezie anya ime dịka ihe niile si dị nke e n'ime ya n'ihi na mgbe ahụ ka ị ga-eme ka ije ije gị gaa nke ọma mgbe ahụ ị ga-enwekwa uche ka Chineke gọzie okwu nke a nye anyị nghọta pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na-aga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ akwụkwọ dị n'ọnụ gị akwụkwọ dị n'ọnụ gị ya bụ isi okwu anyị n'ụbọchị nke taa ọ bụ ezie na onye ọbụla na-ekwu okwu Chineke nyere anyị ikikere iji ekwu okwu nwasapụ na anyị na-ekwu okwu mana ọtụtụ okwu niile anyị na-ekwu anaghị eweta agbamume ma iweta nnọcha na nkwado dịka o si wee kwesị okwu na-abụzi ka ọ bụ na a na-ekwu okwu kpọgo ọnụ kwu ihe mmasịrị mmadụ maọbụ ihe na-ezighị ezi maọbụ ihe na-esonye ihe adịghị n'usoro mana ihe amata na ndị nke nwere uche na ndị nke nwere amamihe na ndị nke gụrụ oke akwụkwọ na-ekwu okwu dịka akọ na uche ha si wee dị a sị na nwata kwuo okwu amara ahụ ole ọ dị efu na ọnụ mmiri okwu onye ọbụla ya egosi gị ụdị mmadụ onye ahụ bụ n'ihi na okwu ekwupụtara bụ uche nke afụrụ anya n'ebe a anyị gụpụtara na ịkọwara anyị na mgbe mozis nwụsịrị e nwere ọtụtụ obi ịlọ mmiri n'ebe ndị Izrel nọ makara gịnị ha nwere na onye ahụ bụ onye ndu ha anwụgo ha amazighị na ọha jewe jewe na ọha lara alala n'agbanyeghị na Joshua na ha na Joshua bụ onye anọchite ah, ọnọdụ moses ma gbasara ihe niile ihe ịrịba ama niile moses chineke ji mere n'aka moses ọbụla dị site n'ijipt mgbe ha pụrụ na ọzara niile nke ha gagharị ha afụgo moses dị ka onye ozi chineke dịka onye nọchitere anya chineke dịka onye nwere ike dịka onye bụkwanye oziweta onye ndu n'agbanyeghị na mgbede ụfọdụ ha nupụrụ isi obi wee na-alụzi ha mmiri enwekwuzighi ume na nkachi obi iji wee banye n'ala nke ekwere ha na nkwa ọbụnadị ma onye nke Joshua onye nke akpọpụtakwuru ka ọ nọchite anya moses anya fụ na ụmụ Izrel niile ma onye nọchiri anya moses bụ Joshua ha nchekwa nọziri ume ngwụ na obi ịlọ mmiri na amazighi na ọha jeme ka ha lawa alawa ma chineke ji aka ya wee kasie joshua obi wee sie ya ya nwee ume ya jisie ike ma nke kachasị nke ọ si ya na-ele anya n'akwụkwọ iwu a nke moses dere nke ya nyere ha si n'aka moses na ọ bụ na ha jidesi akwụkwọ iwu a ike na-ekwekwana ka ọ pụọ n'ọnụ ya na na-atụgharị uche n'ime ya ihe ọ na-akọwatara ya bụ ọ na ka ọ na-atụgharị uche n'ukwu nke iwu a ka ọ ga na-ekwupụta na ya dị ike na apụrụ ịnara ala nke a kwere nkwa dịka otu kwesị na apụrụ ịdị ndụ na apụrụ imeri n'agha nke a ha ji alụ na apụrụ ịdị ndụ na hapụrụ ịbụ ndị nke ga-eketa oke n'ala nke a anya na ihe chineke chọrọ ka ha nwe bụ na ihe chọrọ na ndị wepụtara na nghọta ha bụ n'okwu n'ike dị n'okwu ọnụ ọbụla dị ka akwụkwọ ilu si gosi anyị ego akwụkwọ ilu isi nke iri abụọ na otu ọsị na ọnwụ na ndụ ndụ na ọnwụ dị na ire chineke wechozie ka ire ha n'ọnụ ha bụrụ nke na-ekwupụta ndụ oge ọbụla site na gịnị site na akwụkwọ iwu a nke dị n'obi ha ọ iwu nke ha nyere ha bụ iwu nke ndụ na nke ngozi na nke ịga n'iru ha esikwa ebe aha wee onwe ha n'ihi na mgbe ha na-elezi anya ime dịka ihe niile dịka edeworo na ya mgbe ahụ ka ha ga-eme ka ha ji ije ha nke ọma mgbe ahụ ka ha ga-enwekwa uche na ije gị na ije nke gị na kraịst na-eje kemgbe ị were ndụ gị kraịst okwu gị niile nje gị niile akụ na uche gị niile ọ na-abụ na ị ga-abụ ihe chineke chọrọ ka ị bụ ị na-ekwupụta dịka akwụkwọ nsọ si na-ekwu chineke si nye n'iwu ọtụtụ n'ime ndị mmadụ na-emezi obere ihe ha ebewe akwa obere ihe ha atagbuwe obere ihe ha akwawe emu obere ihe etu a ha na-elezi anya n'ụjọ na egwu na ha amazi ka ha esi eme arọ nke a na-abịa arọ nke a nọ n'ime kee nke a nwata na-eje ụmụaka na-eje akwụkwọ ụlọ nke ha na-arụ ebe niile nke ha na-eji a na-elezi anya n'ụjọ na-ekwu okwu ha niile abụrụzie na ha amazi ihe ya emere ei ole ka obodo si kpọdo isi n'ala lee ka ndị ọchị si eme nke okwu ha niile a na-eweta ụjọ chineke achọghị ka ọ dị etu a n'ebe ụmụ chineke nọ chineke achọghị ka ọ dị etu a n'ebe ụmụ ya nọ ọ chọrọ ka anyị bụ ndị nke ji okwukwe were aga ọ chọrọ ka anyị bụrụ ndị nke ji okwukwe were enwe mmeri ọ chọrọ ka anyị bụrụ ndị nke ji okwukwe were ebi ndụ anyị n'ihi na ọ sị na ọ e, e, onye ọbụla ya abịakwute chineke ga-abịakwute chineke site n'okwukwe n'ihi na site n'okwukwe ka onye ezi ome ya eji ya dị ndụ ihe dị ndụ ọ bụghị nwụọ kama dị ndụ ma lezie anya ị na-eji okwukwe were ekwu okwu banyere ọnọdụ gị ị na-eji okwukwe ekwu okwu banyere ọnọdụ ụmụ gị ọnọdụ ezinụlọ gị ebe ị na-azụ ahịa ebe ị na-agụ akwụkwọ n'isi onwe gị na ụmụ gị niile na okirikiri gị niile iji okwukwe were ekwu okwu ebe ka esi enwe okwukwe a sị na okwukwe na-abịa site n'ịnụ okwu chineke kekwana ka esi enwe okwukwe a site na ị na-eleba anya n'akwụkwọ nsọ nke chineke n'akwụkwọ oziọma nke chineke dere na uche na-etụgharị uche akwụkwọ nke chineke n'isonye na nzukọ nke ndị kraịst mgbe ị na-eme nke a okwukwe gị na-ewuli elu ị ga-abụ onye na-enwe mmeri ọ bụgodị na-enwe mmeri n'ụbọchị taa ijisie ike kwudosie ike n'okwukwe ị ga-enwe mmeri n'echi n'ihi na chineke onye kpọrọ gị n'ụzọ ụlọ a ọ ga-alụgide eru ọgwụ ọ gaghị ekwe ka ihere mee gị ile anya ebe anyị gụpụtara na mbido ilezie anya si na joshua n'ihe niile joshua mere dịka onye ndu efu ka o si wee kere ha ala efu ka o si wee bi ndụ efu ka o si ha wee si wee lụọ ọgụ wee megide ndị iro ha niile chineke nye ha mmeri ọbụna dị na okwu ọnụ a ilezi anya ofu otu ihe dị mma bụ dị na dị ike Joshua mere mgbe ha na-alụ ọgụ ha na-alụ agha ha na ndị ndị ndị obodo mgbe ha na-ebibila e, e, ịlakpụ n'ime obodo nke kwe ha na nkwa ha lụgidere ọgụ o wee ruo na chi Joshua wee sị ka anyanwụ dị ebe ọ nọ ka ha wee nwee ike igburusi ndị iro ha niile chineke wee ṅaa ntị n'olu joshua anyanwụ wee kwụrụ wee ruo mgbe joshua na ndị agha israel gbusiri ndị iro ha niile o wee bụrụ gịnị okwu ahụ ọsị anya jide n'ọnụ ya akwụkwọ okwu nke chineke okwu nke dị ike okwu nke nwere okwukwe okwu nke ji nnukwute mma agha n'ihi na okwu chineke bụ nnukwu mma agha joshua wee bụrụ onye nke si n'ike wee na-aba n'ike etu a ka chineke si chọọ ka ụmụ ya si n'ike na-aba n'ike n'ihe niile na ibi ndụ nke ha ijidesi ike nwanne m nwoke na nwanne m nwaanyị akwụkwọ nke chineke akwụkwọ nke okwukwe dị n'ọnụ gị ị ga-abụ onye nwe mmeri n'ụbọchị taa n'ọnwa nke a na-arọ nke a na ndụ gị niile wee ruo mgbe jizọs ya bịa kpọrọ ndị nke ya ka anyị hụlata isi kpere chineke ọ bụrụ na ịnabata jizọs kraịst gị onwe gị na nzọpụta gị ohere dịrị gị ịnabata ya n'ihi na ọ bụ na ịbata ha ị gaghị enwe ike ma ọ mara ihe akwụkwọ a na-ekwu ka ha kpere chineke onye nwe nke pụrụ ime ihe niile chi nke na-adị ndịro mgbe ebighị ebi lee ka isi gwa anyị okwu gị nke ndụ na nke agbamume n'ụbọchị nke taa lee ụmụ oru gị ndị nke natara okwu gị mee ka okwu nke a banyere ha ụba dewekwa ha n'ezi ndụ n'aha jizọs kraịst onye nwaanyị anyị eme ndị nke kwadoro iso na ịnabata jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha onye nwaanyị deba afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ndị nke ya eketa oke na alaeze gị dịka otu ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen matani na olu ya na-abịara site n'ụlọ ọrụ ndị lif wọd redio Ministry unu nwee akụkọ mgbaama maọbụkwa na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke chineke ekechasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst onye nwanyị Amen.